ha nọ n'ụzọ na-aga Jerusalem ma Jizọs nọ n'ihu ha nke a juru ha n'anya otu ọkwa ndị mmadụ niile na-abịa ha n'azụ tụkwara egwu ọzọkwa ọ kpọpụrụ mmadụ iri na abụọ ahụ ije malite ịgwa ha ihe gaji dakwasị ya ọ gwara ha sị leenụ anyị na-arịgo Jerusalem n'ebe ahụ ka a ga-arara nwa nke mmadụ nye n'aka ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ iwu ha ga-ama ya ikpe ọnwụ nyefekwa ya n'aka ndị mba ọzọ ha ga-akwa ya emo busakwa ya ọnụ mmiri asụ pịa ya ihe ma gbuokwa ya ma mgbe ụbọchị atọ gasịrị ọ ga-esi n'ọnwụ bilie jemis na John ụmụ Zebedi bịakwutere ya ha sịrị ya onye ozizi anyị chọrọ ka ị meere anyị ihe ọ bụla anyị rịọrọ ọ sịrị ha gịnị ka unu chọrọ ka m mere unu ha sịrị ya kwere ka otu onye n'ime anyị nọrọ n'aka nri gị onye nke ọzọ n'aka ekpe gị n'ime ebube gị ma Jizọs sịrị ha unu amataghị ihe unu na-arịọ unu pụrụ ịṅụ iko m ga-aṅụ ma ọ bụ bụrụ ndị a ga-eme ụdị baptizim a ga-eme m ha zaghachiri ya anyị pụrụ Jizọs sịrị ha unu ga-aṅụ iko nke m ga-aṅụ a ga-emekwa unu baptizim nke a ga-eme m mgbe ị nọrọ n'aka nri m ma ọ bụ n'aka ekpe m abụghị ihe dịrị m inye kama ọnọdụ ndị a dịrị ndị a kwadoro ha mgbe mmadụ iri ndị ọzọ nụrụ nke a iwe jupụtara ha obi n'ihi James na John ma Jizọs kpọkọtara ha niile si ha dịka unu onwe unu maara ndị eze nke ndị mba ọzọ na ndị a maara aha ha na-eji aka ike na-achị ndị nọ n'okpuru ha ma n'etiti ụnụ ọ gaghị adị otu a kama onye ọbụla chọrọ ịdị ukwuu n'etiti ụnụ ga-abụ onye na-ejere ụnụ ozi onye ọbụla nke chọrọ ịbụ onye bụ n'etiti ụnụ ga-abụ ihu mmadụ niile n'ihi na nwa nke mmadụ abịaghị ka e ya ozi kama ka o jee ozi ma nyekwa ndụ ya ka ọ bụrụ ihe mgbapụta nke ọtụtụ mmadụ mgbe ha ruru jeriko ka jizọs na ndị na-eso ụzọ ya na ọtụtụ igwe mmadụ sitere n'obodo jeriko na-apụ otu nwoke kpuru isi aha ya bụ batimiọs nwa timiọs onye arịrịọ nọdụlara n'akụkụ ụzọ mgbe ọ dụrụ na ọ bụ jizọs onye nazaret na-agafe o bidoro iti mkpu na-asị jizọs nwa david mere m ebere ọtụtụ mmadụ baara ya mba ka o mechie ọnụ ma ọ nọgideziri ike na-eti mkpu na-asị nwa david meere m ebere Jizọs kwụsịrị kwuo sị ọnụ ya ya mere ha kpọrọ onye isi ahụ sị ya mesaa ihu gị bilie n'ụkwụ gị ọ na-akpọ gị o tufuru uwe mwụda ya wulie n'ụkwụ ya bịakwute Jizọs Jizọs sịrị ya gịnị ka ị chọrọ ka m meere gị onye isi ahụ sịrị ya onye ozizi m achọrọ m ka m hụ ụzọ Jizọs sịrị ya laa okwukwe gị azọpụtara gị n'otu oge ahụ o bidoro ịhụ ụzọ sorokwa ya gawa n'ụzọ ahụ mgbe ha na-abịaru Jerusalem nso ha rutere Betfeji na Betani n'ugwu Oliv o zipụrụ mmadụ abụọ n'ime ndị na-eso ụzọ ya ọ gwara ha sị gaanụ n'ime obodo nta dị n'ihu unu mgbe unu na-abanye n'ime ya unu ga-ahụ nwa anyịnya ekedoro n'ebe ahụ nke onye ọbụla na-arịkwasịbeghị n'elu ya tọpụnụ ya n'agbụ kpụtara m ya ọ bụrụ na onye ọbụla jụọ na ihe mere unu jiri atọpụ ya n'agbụ si na onye ahụ na ọ dị onye nwe anyị mkpa a ga-akpụghachikwa ya ngwa ngwa ha ruru ma hụ otu nwa ịnyịnya ekedoro n'akụkụ ụzọ n'ihu otu ụlọ nke dị n'ama ka ha na-atọpụ ya ụfọdụ mmadụ guzo n'ebe ahụ sịrị ha gịnị ka unu na-eme unu na-atọpụ nwa ịnyịnya ha gwara ha ihe Jizọs kwuru ha hapụkwara ha ka ha tọrọ ịnyịnya ibu ahụ ha kpụtara Jizọs nwa ịnyịnya ahụ ha tụsara uwe ha n'elu ya ọ nọkwasịrị na ya ọtụtụ mmadụ tụsara uwe ha n'okporo ụzọ ma ndị ọzọ tụsara alaka osisi ha gbutere n'ọhịa ndị nọ n'ihu na ndị niile na-eso ha tiri mkpu na-asị hụzana ngozi na-adịrị onye ahụ na-abịa n'aha onye nwe anyị ngozi dịrị ala eze ahụ na-abịa nke nna anyị david hụzana n'ebe kachasị elu mgbe ọ batara na Jerusalem ọ gara n'ime ụlọ nsọ ukwu ahụ mgbe ọ legharịcha anya n'ihe niile dị n'ebe ahụ ma ebe ọ bụ na chi ejiela ya na ndị na-eso ụzọ ya pụrụ gaa Betani n'echi ya mgbe ha si Betani na-apụta agụụ gụrụ ya site n'ebe dị anya ọ hụrụ otu osisi fig nke nwere akwụkwọ ndụ mgbe ọ bịaruru osisi ahụ nso ọ gaara n'ukwu ya niile ma ọ ga-achọta mkpụrụ n'elu ya ma ọ hụghị mkpụrụ ọbụla naanị akwụkwọ ndụ n'ihi na oge a abụghị oge osisi a ji amị mkpụrụ mgbe ahụ ọ gwara osisi ahụ sị ka mmadụ ọbụla ghara iri mkpụrụ sitere na gị ruo ebighị ebi ndị na-eso ụzọ ya nụrụ mgbe o kwuru okwu a mgbe ha ruru Jerusalem ọ banyere n'ime ụlọ nsọ ukwu bido ịchụpụ ndị na-azụ ahịa na ndị na-ere ahịa n'ebe ahụ o kpugharịrị tebụl ndị na-agbanwe ego okwu oche niile n'ọdụ ahịa ndị na-ere ndụ o gbochikwara onye ọbụla iwebata ngwongwo ahịa ọrịa n'ime ụlọ nsọ ukwu ahụ ma dịka ọ na-ezighị ihe ọ sịrị ọ bụ na edeghị ya sị ụlọ nka a ga-akpọ ụlọ ekpere nye mba niile na emeela ya ọgba ndị na-apụnara mmadụ ihe n'ike mgbe ndị isi ịchụ na ndị ozizi iwu nụrụ nke a ha malitere na achụ ụzọ igbu ya ma ha tụrụ egwu ya n'ihi na ozizi ya jụrụ igwe mmadụ niile ahụ anya mgbe uhuruchi bịara jizọs na ndị na-eso ụzọ ya siri n'obodo ahụ pụọ n'isi ụtụtụ echi ya mgbe ha na-agafe ha hụrụ na osisi fig esitela na mgbọrọgwụ ya kpọnwụọ Pita chetara ihe nụ ma sị ya onye ozizi lee osisi fig ahụ ị bụrụ ọnụ akpọnwụọla Jizọs zara ha sị nweenụ okwukwe n'ime Chineke n'ịgwa na eziokwu ọ bụrụ na onye ọbụla si ugwu a wezụga onwe gị tụba onwe gị n'ime osimiri na-enweghị obi abụọ n'ime ya kama kwere na ihe i kwuru ga-emezu a ga-emere ha otu a ya mere ka m gwa unu ihe ọ bụla unu rịọrọ n'ekpere kwerenụ na unu anatala ya ọ ga-abụkwa nke unu ma mgbe ọbụla unu guzoro na-ekpe ekpere gbaghara na onye ọbụla unu bụ iro n'obi megide ka nna unu nke bi n'eluigwe gbaghara gbagharakwa unu mmehie unu